na ndị enyi ndị Igbo na-ege ntị ikoro abịadagoko ụbọchị tata anyị bụ ụmụnne ụnụ abịabịakute ụnụ ka anyị kpaa nkata ka anyị kpaa ụbụbọ ka anyị si ebi etu anyị na ndị agbata obi anyị ga-esi dị n'udo mụ onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka tata bụ ụkọchukwu Austin Ọkaiwo maazị Kanayo Odeluga onye ewepụ ihe na-ejide ikwu okwu ya wee kene anyị <laughs> Igbo mba mmanụ Maazị Ejikeme Ọbasi na ọkammụta Chieke ihe jirika n'ụbọchị tata anyị ga-achọ ka anyị na ụlọ kpaa ọbụbọ banyere anyị bụ ụmụnne ụnụ na ndị dịka anyị nwa ndị bi na mba ofesi ofesi ihe mere anyị ji ekwu maka ihe mere anyị ji weche ịkpa ụka bụ na o nwere ihe mere ọhụụ na nzukọ ndị na-anọchite anya ndị obodo dị iche iche na Naijiria. well House of Representatives ebe otu nwoke na-ekwu ka ndị ụzọ ha nọ n'ofesi wee na-enye anya ihe na-eme na Naijiria na obi adịghị ha mma wee na-achị ịdụ ndị na-anọchite anya ndị mmadụ na Naijiria ọdụ etu a ga-esi wee mee ka ụbọchị dịrị ndị TV ibe ha mma mana ya bụ okwu agateghị aka maka na onye nọ n'isi oche na ihe gbasara na ndị na-anọchite anya ndị mmadụ na Naijiria mere ka ya ọbụ onye na-ewelite okwu ahụ nọdụ ala ịgwa ya na ndị nọ ofesi abụghị ndị nọ Naijiria, na okwu na ọnụ ama eru ha n'okwu dịka ndị bi n'ime obodo ọkachasị ọ bụrụ na ha ejere tinye aha ha n'akwụkwọ ndị na-afụ maka ọgbakọ dị iche iche na Naịjirịa nke ahụ bụrụ otu ajụjụ anyị wee bụrụzie ndị ahụ ndị n'ofesi bụrụ ndị Igbo ha bụ nwaogbu ha bụ nwa nọsike aga m etinye ya n'aka maazị Austin Ọkaigbo onye ga-atapịnya bụ okwu wee dula anyị wee gaba ndewe maazị oke ụkọchukwu ndị na-ege anyị ntị eji m aka na maazị okechukwu ga-enyekwa ga-enyekwa m ikikere ọzọ iji gosi ụnọ maka ọ na ndị na-ahụbeghị ihe onyonyo a egosiri e na telivishọn na chanels telivishọn ajụjụ anyị na-ajụ site na mkparịta ụka dapụtara na ihe mere n'ụlọ omeiwu nke etiti Naijiria onye na-esote onye isi oche a na-akpọ deputi spika Ise e na ndị bụ ndị nọ mba bụ ndị Naijiria enweghị ọnọdụ ma ọ fọzikwarị inwe ikikere ịtụnye ọnụ n'ihe na-eme n'obodo ha anyị na-ajụ n'ajụjụ ọnụ n'ụzọ na ọnụ n'ụlọ ha bụ nwa ogbugwu na nwa nọsi ike ka ha bụ oru n'Igbo iji kọwaa ya oru bụ ndị mba ọzọ Igbo ịkwụrụ e bụrụ otu mmadụ mana nwa ogbugbu na nwa nosike bụ ụmụnne mgbe ụfọdụ nwa ogbugbu nwere ike bụrụ onye njem nwa nosike bụrụ onye nọ n'ụlọ mana ihe nna ha hapụrụ ha bụrụ ha ọnụ ọwụ ya wụ ajụjụ anyị na-achọ ịjụ nke ọzọ ajụ ajụjụ a n'ọnọdụ otu o si dịrị anyị dịka ndị Naijiria mana nke kacha mkpa Igbo nọ n'ụzọ na Igbo nọ n'ụlọ ka o siri metụta ndị nọ na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ha bụ nwa ogbugbu bụ na nakpụ anọsi ike ka ha bụ oru n'Igbo mana iji gaa n'ihu achọrọ m ka eleghị anya ọ bụrụ ndị na-ahụbeghị ihe a ere na-akpọtụnụ ka anyị lebarakwuo ya anya dịka ndị ndị esi gosi anyị ya onyonyo telivishọn Mark Kesegbela representing Gwe East Gwe West Federal Constituency of Benue State Mr. Speaker, I have a petition from the Mutual Union of the TIV in America against the federal government of Nigeria. And the issue has to do with the ancestral land of the Tiv people that seem to have been possessed in recent times through various attacks and the fact that they are languishing in IDP camps till date without any intervention. With your kind permission, Mr. Speaker, I want to lay this petition before this honorable house. Did you say thieves in America? The, the petition is from the Mutual Union of Thief People in America. Yes, there's a very. If they're, if if they're in America, could they really be an interested party here? Do they really know what is exactly going on? Okay, yes, they do, because they have their family members and their people here with them. And as a pressure group, making this, bringing this petition because they believe that they are also stakeholders. Mr. Mr. I don't, I don't want to make a blanket statement regarding those who are in diaspora. If this petition is coming from those who are within the country, I believe it has very low standing. No, no, these people living, no, living in America and then coming to lodge, it, it now No, There are Nigerians who are not all residents there. Some of them are just studying. Some of them just went there to do courses. No, if you say they are union. If they are Nigerians, they are Nigerians. But I don't know if you have a Nigerian citizen, If they have dual citizenship. No, no, they, they, they don't have dual citizenship. No. They are all Nigerian citizens. That's why I said it's a union of an association. Just like we have association of lawyers in other states, the one from another, register with the Corporate Affairs of Nigeria. Sorry? Register with the Corporate Affairs of Nigeria. Which one? The, U, the association I'm talking about? Yes, all associations are registered with the Corporate Affairs of Nigeria. We can also begin to look at the fact that our Constitution, Section 40, does not stop any of us from freedom of association. I, I, I, am not saying that, I'm not, not stopping that, but I'm saying if they are Nigerians and living in Nigeria, I bring issues, I agree. But somebody in America who is far away in this country, um, this, country. Speaker, this is not the first time we have presented petitions, even from those who are not resident. That is why we the have speaker has to allow the, the, petition to be laid until he's convinced. I'm not convinced that somebody from America should come here delaying issues in Nigeria. I'm not convinced. Okay, Mr. Speaker, would you allow for the relevant committee to also no, look at it? First, when you read the clause says, with the permission of the speaker, it means that the speaker is convinced of the issues raised and the local standing of the person talking. Okay, Mr. Speaker, you know we have a diaspora department, even as a country that handles issues with Nigerians in the diaspora. And we do not tell them that they are not residents in Nigeria. Abike Dabri, a very right honorable member of this house, supersedes, superintends over that, and we handle the issues of Nigerians as long as they are Nigerian citizens even in diaspora. So these are still Nigerian citizens with Nigerian passports who are sending a petition. Maybe, so maybe, maybe I will refer you to the functions of the Committee on Diaspora. If you go through that one, it has nothing relevant to what you are now presenting. No, I'm not even talking about the committee. I'm saying... No, you are, you are referring me to so that I will understand. Yes, we agree. That is even the house here, we have Diaspora Committee. Your consent. That is for... The, excuse me. Excuse me. That is for them if they have issues, for us to solve it for them. But out there, at their own comfort, I think they are not, they don't have this, the, the, the, the, the position. So why do we bother about Nigerians in the diaspora then? Because why do we bother? Because we have a diaspora please, commission. Please, I will, I will not allow that. petition I will not allow that petition to, take. Honorable Magbila, be guided. Please. Honorable Magbila, be guided. I'm not convinced that we need to take that petition. Uh, Thank uh, you. We've take, Honorable Magbila, be uh, guided. about what we've sir. Thank you. Ndị na-ege anyị ntị, hụ na ahụ na anyị nọ n'elu ya ihe awụ ụlọ omeiwu Naijiria ebe onye na-anọchite anya mpaghara kọnstituensi e nwere na Benue steeti wetere uh, akwụkwọ ndị ogbo ya na ndị ụmụnne ya ndị nọ na mba Amerịka dere iji gosi n'obi adịghị ha mma dịka o si weghara ala nna nna ha mana na-agwa ha na onye ọbụla bụ onye Naijiria na-ebighị na Naijiria enweghị ike itinye ọnụ ihe na-eme na Naijiria a na-ajụzi ajụjụ ahụ m jụkwara ndị nọ n'ụlọ na ndị nọ n'ụzọ ha bụ onwe ugwu bụ na nwa anọsi ike ka ha bụ ọrụ n'Igbo achọrọ m ka anyị tụnye ọnụ n'ihe a eleghị anya ọ na ndị hụrụ ihe a lere ya anya nke ọma ọ nwere ihe ole ma ole dị mkpa dapụtara na ya nke mbụ ọ bụghị naanị na-asị ndị nọ na mba Amerịka enweghị ike isi ebe a tụnye ọnụ n'agbanyeghị na ha bụ ndị Naijiria nke ọzọ bụ na a na ike ọzọ nọ n'elu ya ka ahụ otu ike ọzọ nọ n'elu ya bụ na onye na-ekwu okwu a aghọtaghị onye na-ewe onye na-esote onye isi oche na-anọchite anya ndị omeiwu a na-ekwu na ndị nọ na mba enweghị ihe ọbụla ha nwere na ngwọta ka ya onwe ihe ọbụla ha nwere ha ijikọrọ ha na ndị nọ na Naịjirịa ọ ihe ọ pụtara ọtụtụ ihe nọ n'elu ya mana achọrọ m ka anyị were ya n'otu n'otu olee ihe mana ajụjụ mbọ m chọrọ ka anyị lebagodi anya wụ mkpụrụ okwu a na-akpọ dayaspora ndị nọ na mba olee ihe ọ pụtara maazị uh, ka anyị bidokwara maazị uh, ọkammụta Chieke ihe jiri ka ịwụ onye na-akụzi ihe gbasara politics na history mgbe mmadụ kwuru ihe gbasara onye gị nọ na mba olee ihe ọ pụtara ụkọchukwu ndewo chukwu gazie gị iwepụta oge a mgbe Igbo na alụnụ um, ọ na-ewute m na anyị ka na-agakwa azụ na ihe na-eme na-achọ ihe ebe ọ na-anọghị asị nkịta ata achacha ozi ihe furu ọbọrọ ihe dị ahụ agafeela mmiri dị ahụ agafeela n'okpuru ogbe na maazị ka a ga-ekwu na nke a ga-agha isiokwu anyị olee etu mmadụ ga-eji wuru onye obodo onwe ha ọnụ okwu na ya ọ na-ewere ego ya were echiche ya were ihe ya niile ụlọ ada obi mgbu ya ọ na-enwe ụbọchị niile maka ihe na-anaghị agazi agazi na obodo nna ya amụghị ya were echiche ọma o chefutara wee jere ndị obodo ha ka elee ma ihe jọrọ njọ nwere ike dịtụ mma a ya gị gawa na gị enweghị ọnụ okwu ma na-ajụ ebe enwere ike ịgwa ndị Benue ihe a ahụ ndị nwa ndị nwa ha jiri lụọ ọgụ mee ka obodo wụrụ obodo nọrọ ma ele ha si na ha enweghị ọnụokwu ma otu ma otu onye nweziri ọnụ okwu ndị Igbo ka ndị niile ana m eche na oge ihe agafeela o agafeela na na-akọpa ụdịrị nka gasị onye ọla gaza aha nna ya biko na ihe agafeela onye aka m na-ekwu biko na-enwenye Maazị Oteloga onye a kpọrọ anyị were nkwado ya na mkpụrụ okwu Grik ahụ aja akpọ ihe akọwa ihe a diaspora maka na mkpụrụ okwu a na-akpọ diaspora chọpụtara mgbasasị dispasal alisi uh, mbido ọwụ eji kọwaa mgbasasị ihe gbasara ejirimara abụrụ ndị Grik ruo na mpaghara Mediterranean Seas tupu ndị Juu onye Jewish historian ewere ya ji kọwaa akọwama ihe gbasara ndị Juu gbasara ụwa niile isi mara ya n'olu anyị dịka ndị Igbo anyị na-ekwu ọnụ n'ụlọ na ọnụ na mba ajụjụ mbụ na nghọta anyị nọ na mba ọ bụ ndị a mapụrụ n'iwu maazị Odeluga ị ga-enwe ike ka anyị nwee ike n'olu ndewo maka na <laughs> nwanne bụ nwanne ada bụ nwanne sọsọ na-anọ nso na onye bụ nwanne gị bụ nwanne gị onye bụ ogbowu bụ ogbowu mana ife chalụba bụ na alhaji wuse na-akọ akụkọ na ndị diaspora na ọnụ elurọfa n'okwu bụkwa ndị na onwefa ndị men ka enwee na ọbụna ndị Naijiria ọbụla ebe mba ọbụla fajel na pim nwere ike ịnalụ ndị afọ ikike ịbụ ndị obodo a mana fama nnọkọta rapụ na fama bụ ndị Naijiria ọ bụrụ na nwa amadi ọbụla nwoke ma ọ bụ nwanyị si na obodo ọbụla dị n'ime obodo a na-akpọ Naijiria pụta mee ezigbo ife ụwa niile pụta na-asị ọkwọ Naijirian bọmbụ ndị be anyị were ya nala aka ndị ebe anyị were ya tụrụ ugo mana o nwezie ka unu si chọọ ka unu mmanye ọnụ n'okwu enwewe nghọtafie n'agbanyeghị na onye bụ deputy speaker na-akọ akụkọ afọ anụrụ atụmatụ Central Bank wepụta wee na-asị ndị Naijiria niile nọ na mba ụwa biko na onye ọbụla nọ ebe ọbụla nwee ego ọbụla ọ ga-eweta na gọọmenti Naijiria ga iri 5 naira na ọ bụrụ na ọ weta ego na dola ma ọ na euro ma ọ na France ma ọ na pound sterling ndị Central Bank na-ayọ ndị niile bi na mba fana gịnị ewenata ego ka ndị nọ n'ụlọ wee na-eri nri mana emụ bụ okwu ọ dị na ọgwụgwọ ndị na ọ dị maka na um, okwu kpọgibe niile ndị Fulani ga-abụ onye ọbụla bi na obodo afọ a na-akpọ Naijiria <laughs> okwu kpọgie ọmalụzi ọmalụ ya ihe a na-edo anya anya na ọ dị ugbu a dịka ọkammụta Chieke siri kwuo na otu isi ekwu ya na ọ bụrụkwanụ n'ihi na asị out of the abundance of the heart the mouth ya bụ na ihe uru na na ihe abụrụkwanụ ihe otu onye a ga-asịbe eleghị anya ihe edoghị ya anya akara na ọ bụghị naanị na e nwere Commission for the Diaspora nke dabere ụbụrụ onye nọ n'isi oche ya na ọgbakọ etiti omeiwu nke naijiria n'isi mbido bụ onye na-ahụ ihe banyere nchịkọta na mmekọrịta ndị afọ Naịjirịa nọ na mba bank niile ma UBA ma First Bank Fidelity bank niile nwechara ihe a na-akpọ diaspora akaụntụ nke wụ nke sitere na ntụziaka Central Bank kemgbe ihe karịrị afọ iri ọ bụghị naanị n'atụmatụ ndị nke a Central Bank na-ewepụta ugbu a ma otu onye abịa nye anyị ụnụ enweghị ọnụ okwu ya wụ na ihe ụnụ na-akọwa ihe bụ na ihe a abụghị onye na-amaghị izu maka na onye anyị na-ekwu okwu ya ya wụ Deputy Speaker of the Federal House Maazị Ejike ọ ihe awụ ihe ọ dị ka ya ịjụ ọwụjọ na-atụ maka ihe a ga-agụ ka ụwa niile nụ maka na uche nwoke ma ihe ọ na-eme ọ gaghị agwa gị na ọ mahụ uru ndị Naijiria bi na mba na-abara obodo ahụ ọ gaghị agwakwanụ gị na ọ mahụ na gọọmenti ọchịchị Naijiria na-ayọ ndị Naijiria niile bi na mba bikonu bikonu gbata gbata ihe unu were wetanu ka a mara ka eji meji obodo n'uche m ọwụwụ o werele tụfuo anya anyị n'ihe ka dị mkpa elee ihe ndị tiivu chọrọ ka National Assembly Asembli mee kedu ihe nọ n'akwụkwọ a ga-agụ ụjọ ekweghị deputi spika kwe ka a gụọ ya ụwa niile nụ n'uche m ọ ajụjụ a ga-ajụ n'ihi na onye a na-emeghe ọnụ na-akọ ee bantemba ma ọkwa ndị so bekee akwa ha nwere emeghe ọnụ na-asị ee na onye ọbụla akpọrọ Fulani ma oshi Mali ma Fita Futajalo ma nke ọbụla ịbịa ruo Naijiria ọ be ọ anaghị edidezi na ha bụ ndị mba ma nwa afọ a mụrụ amụ mụọ na Naijiria ya eto na Naijiria kụzie ịga tọọ e, e, akụ na oge ji chekwa ụlọ n'ihi na ha pịtọla obodo ịpụtazi ego isi ya na onwe ha ọnụ okwu ọ bụrụ ego ego enwere ọnụ okwu ma nyanwa ọnụ ya enwezighị okwu lachigha n'azụ jụọ elee ihe na-atụ gị ụjọ na ihe nwoke chọrọ ego mere iji kpuchie ya ịchọ ka agụọ ya ya bụ na ihe ị na-akọwa maazị Ejike bụ na uru abụrụla Igbo ma nwa nọsi ike abụrụ amụrụ n'eziọma <laughs> n'ihi na uru na Igbo dị iche mana ka ọ dị ugbu a uru abụrụla Igbo ebe ebe ọ bụ na Fulani ọbụla si isi Mali Chad Nigeria ebe ọbụla ha si ha bịaruo Naijiria ọwụ obodo ha uru abụrụla n'Igbo hmm. mana nwa nọsi ike abụrụzie onye amụrụ abụrụzie mba abụrụzi onye mba ya bụ na asụgharịalụ ọ bụ ọ pụtara na asụgharịgo Naijiria isi maazị oke mana um, mgbe mgbe a na-eto n'onwere ndị na-abụ ha n'ụmụada dị iche iche a sị na nwata nwaanyị a dị mma ọyị mana ọ dị ọma ọlụlụ hmm. eji kwuo ya etu a bụ na anyị nwa bụ ndị nọ n'ofesi ndị a na-akpọ diaspora ife Naijiria na-eme anyị we otu ife ahụ a na-ene anyị anya na anyị dị mma ọyị mana anyị adịrọ mma ọlụ ọlụlụ maka na iji ego ga echeta na anyị bụ ndị Naijiria biko zite na ego nọ na Central Bank ga-enye gị 5 naira n'elu 1 dollar mana ka itinyezie ọnụ etu ọ ga-esi wee dị mma n'obodo ka e wee hazie ihe ka ha kwụsị ya ayịyọ iweta ego kama ka ha nwanye onwe ha na-etinyekwuzi ego na-enye ndị mmadụ na-agbanye ego ha sị mba na ọnụ ezuru unu n'okwu ụnụ awụrọ ndị Naijiria ịfụrọ na ya bụ ife nwe ka ọ dị o nwekwanụ ife ga-adị mma maka ọ na-ekwu ihe awụ ka anyị mmụọ ndị be anyị mana mma ya alụta aka n'iru ebe anyị ga-eje ife ga-adị mma bụ ka anyị nwa nọ na mba tụgharịa obi mara ka anyị ga-esi wee zọọ wee megharịa ihe a maka na na mba Uganda etiti mba Uganda na Kenya ebe a na-akpọ Lake Malawi n'ụzọ Lake Victoria o nwere ụmụ nwaanyị ndị ụmụ nwoke na-emebe arụ ụmụ nwoke ndị na-akụ azụ na-emebe arụ ọ na-awụ ha jekọtacha azụ nata agụụ ejide ndị nọ n'obodo maka na ọnụ ogbu mmiri ka ha bi a na-asị biko nyenụ m azụ ka m were sie ofe ma ọ ka e wee rie nri ka arụ wee dị nwoke asị ịchọọ azụ idine mụ na gị dine enye nga azụ so ụmụ nwaanyị amin onye agụụ katara o mee ife asịrị ya mee enye ya azụ ụmụ nwaanyị a wee nọ wee chee ha wee sị mba na ya bụ ihe adịrọ mma maka na oge ọbụla ị chọrọ azụ ijeme ihe ị chọrọ ime ka azụ wee bịa n'ife ga-adị mma bụ na ha ma ya atụ ha ma ya agba izu agba izu tụkwee ego goo ụgbọ ha gụrụzie ụgbọ ha nwee nwere ụgbọ nwoke kunie chi ịkọ azụ onwe ha ụgbọ nwoke chọkwazi ịkọ azụ ọ bịa bịa bịa bịa bịa bịa bịa were ọbịazi iwere ụgbọ ọha ya ụgbọ aha ya mana nkwa ọ ga-ekwe bụ na ọ nata azụ niile aha akụtara onye nwe ụgbọ nwe ya amalụzie esizi ebe ahụ eke nke nye gị nke gị ha nwee ụgbọ ha nkịta ọkwazị ụmụ nwoke bụkwazi ndị na-ayọkwazi azụ maka na ndị ji ụgwọ bụ ụmụ nwaanyị ife nji aka ahụka bụ ka anyị nwa nọgharịa maka ebe ọ bụ na ha na-asị anya iweta ego ka ha wee nwee ike imekọ ịfọjisi akpa ha mana oluzie ebe anyị ga-ekwu okwu asị anyị mba emechie ọnụ na ọnụ anyị n'okwu oge eruo na anyị ga-ebido nwere ụgbọ ka ha nwechakwazi azụ <laughs> eh, eh, eh, Prọfesọ Chieke ahụrụ na ị na-eweli aka ebe ahụ ma o nwere otu ihe awụrụ na e, anyị leziri anya nke ọma ka nwa amaala isi Benue steeti na-achọ ka atụnye ọnụ n'okwu a ọ bụrụ na ile lee ka kamera si ezigharị ihu anyị hụrụ ndị ikwu okwu nwa gọrọ ndị ụmụnne anyị ndị si n'ọdịda anyanwụ anyị hụrụ ndị ikwu okwu ndị nze ndị si n'ọwụwa anyanwụ anyị hụkọziri ndị ikwu okwu ndị ọzọ gosiri anyị na the chamber was complete mm-hmm. mana o nweghị otu n'ime n'ime ha ma nwoke ma nwaanyị sekere ma ejima okiri welitere ọnụ welite aka welite ọnụ si ka kwado ihe a ka e, ihe a nwoke a kwụsị na-ekwu ọ pụtaziri na mgbe e kama isi ala ka ọ bụ na mma agụba dị nkọ ma mgbe ke ma agụba onwe ka eji eme ihe mgbe eke bụ obodo rere ere agụba ndị amaghị na-arịa ụmụnna na onweke bara uru a ga-atụgharị obodo a dụgharị rụgharịa ya isi chụfu ndị a ga-achụfu ndị na-aga ọhụrụ nwa aga ọhụrụ onwe ha maka ọchịchị anaghị arịọta ya na arịrịọ ike anaghị arịọta ya na arịrịọ o weela m anya na ndị abalị dịmegwu anọgidela obodo nya ndị niile obi ha dị mma isi okpokoro na-eme ha ihe niile ma nke oke kwuru nke nwoke na-eme nwaanyị mgbe ọ dị ya mma ma nke a na-eme iji abalị dị egwu na ihe niile o nweghị ihe dị mma nwee ihe dị mma nweghị isi dị ọkwa nweghị elu ka ya na ala mara n'obodo a. ndị ahụ ndị oshi na ama na ndị anya ukwu ndị ogbu na ndị ogbu mmadụ ụzọ niile mmadụ ji emegide mmadụ ibe ya o nweghị nke afụtabela onye obodo ahụ nke anyị na-akọ ọkwa na-akọ ndị mara na ihe na-amazikwa na anyị na-egbukwa oge maka anyị nọ na ha chere na anyị nọ na mpaghara anyị nọ anụ nwoke nwokasị in their comfort anyị nọkwa na kọmfọt anyị na-ekwukwa maka nọnsens ha na-eme amanụ mma ihe a ha na-eme ma onye o kwesịrị anyị dị na-adụgharị anyị kwesịrị ịgbanwe okwu gbanwee okwu na nke ha na-ekwu ka ha na-ekwu enweghị isi ịnụ agbara anaghị agba mmadụ abụọ ara anaghị acha mmadụ abụọ iberibe a na-ada mmadụ abụọ ihe ọ na-ekwu enweghị isi ma otu ma otu anyị dị na-akọkwa na-akọ ihe ahụ mere anyị enwekwa isi ka ya nwa anyị na akụkọ kọgharịa akụkọ kọ nke ga-aba uru nke ga-eju mmadụ afọ ọha na eze ma ndị nọ ma ndị nọ n'ama ngọdị ndị na ndị mgbeke na ndị agụba ndị a niile gbachara izuba ndị onwe anyị emegbu m ogbenye na-erida na-eti na akpa ha mana ha enweghị ike ọchịchị ọchịchị bụ maka ịgbara obodo obodo ohu ịgbara obodo odibo mezi obodo onye ka anọdụ ebe a na-achị na ndị a na-achị obodo a na-emezi obodo kọwa imegbu obodo dọghachi ọka anyị si na ihe a niile anyị nọ n'ime wezugo onwe anyị maka ogbe nke isi nwe nke nwere isi mgbe ka amaghị isi ala agụba adịghị nkọmpụta ọdịmma nwe nke ya a aa aaa <laughs> mgbe okwu a pụtara na Channels telivishọn echechara na o nwere onye ikwuru ihe dịka ihe nwaada Chigozie na-edepụta ọsọ ndị na-ege anyị ntị na-ekwu ihe gbasara ịtụ vootu ama m na ekwuola okwu a n'ọtụtụ oge maka na eh, eh, isi asị m kwuwa eleghị anya ihe mere nwoke a ji na ndị ya na ha so na-eme ihe a na-eme jiche na ndị nọ na mbara ezi ndị nọ n'ezi enweghị ike mmanye ọnụ n'ihe na-eme n'ime ụlọ na Naijiria agbabeghị mbọ ndị nọ n'ụlọ okwu omeiwu ma nke Senate ma nke House of Rep onwebeghị ụka tụnyere ọnụ si kodu ka ka ga-esi mee ka ndị ụmụnne anyị ndị nọ n'ụzọ nwee ike mgbe a na-eme ntuli aka ọchịchị ka ha sorokwa mee ntuli aka ọchịchị n'ihi na a sị na onye ebe onye na-eri ka ọ na-agwachi mhm. ọ bụrụ anyị naijiria haziri ya dịka mba amerịka na mba briten na mba ndị ọzọ siri hazie n'onwe ha ma bụla dị ghana na South Africa na ha South Africa nwere ya ma ọ bụla dị ghana ebidola ịhazi nke ha ma ya afọ naijiria na ndị n'ụma mba nwere ike ịtụ vootu ọ dị ka ihe n'oge gara aga n'izu ole ma ole ma ọnwa gara aga ha kpọkpọrọ m na Channels Televishọn ka m bịa tụnye ọnụ n'ihe gbasara ihe a na-eme National ID ka a na-ebidokwa ijikọ ya na nke bank na nke voter registration na ihe niile nakwa na sim kaadị fon nọmba asị anyị na ndị na-enwere ebe ehiwechara na Amerịka mana Chicago ihe nọ ịnọ na Chicago ruru ise mana Atlanta mana Houston ebe ndị nọ na mba nwere ike iji ije jee mezie akwụkwọ ihe gbasara their national ID agara m na webụsaịtị niile dị ka m leba anya tupu m azawa ndị chanels azụzụ ha na-ajụ m mana o nweghị otu n'ime ha n'ihi ihe gbasara ntụziaka e nyere otu ndị nọ na mba nwere ike ide diaspora nwere ike iji nye nwere ike iji mepụga usoro ha nwere ike isi nweta nashọnal ID onweghị nweghị nke ime ha na-arụ ọrụ na-ajụ ajụjụ si n'eziokwu eziokwu mba ọbụla nwere embasi ịbịa na embasi ọbụla ndị na-anọchite anya gọọmenti mba ọbụla na mba ọzọ ha na-enwe ha na-akpọ citizen affairs citizen affairs ahụ ọ bụrụ onye Naijiria nọ Amerịka inwe ihe na-akpa gị dịka onye Naijiria ịgawa na citizen affairs of the consulate bụ embassy dịka imepụta inweta ịgbanwe paspọtụ gị dịka ọ bụrụ na ị chọrọ ije bido biznes na Naijiria enwere trade affairs commission enwere the trade attache enwere cultural attache enwere military attaché. anyị nwa na-arụcha ọrụ ndị a ma ọ bụla dị intelijens analisis ka anụmanụ na-enweghị isi na-eji nọrọ na ụlọ omeiwu anyị na ya enweghị ọnụ okwu na-abara nna gị okwu maka na ịma na Igbo si na <laughs> ikuku kue afọ otulu ọkụkọ hmm? ihe nji wee sị ịmaka ịnọ ka mmụta nke na-asị n'ike na ụdị nkata ahụ ụdị nkata na ọ dị mkpa ife o ji dị mkpa bụ na amaghị ama ịmarụ na ife ndị Igbo nwụrụ na na mmiri Benue na 1966 mhm. kalụ ndị nwụrụ na Kano ma ọ Kaduna ma ọ e, ma ọ na Sokoto ma ọ na Meduguri mhm. maka na ndị Igbo na-agba ọsọ ndụ ka ekejibi na Middle na ya bụ eh, akwa mmiri nke mhm. wee swafa akwụ. Mhm. ọtụtụ ndị so wee nụọgụ Naijiria Biafra anụmanya na-ekwu ọgụ Naijiria Biafra lotenu na ife Gowon ji wee nụ ọgụ na the unity of Nigeria is a task na Moscow Nigeria the Nigeria unity is a task na Mosby n'agbanyeghị na mgbe ọ gụrụ eh, ozi ozi n'ụwa niile na ọgọst 1st 1966 mgbe ndị otu e na Danjuma belụ mkpụrụ um, iro alụlụ ala wee mhm. gbuo ya na ọ sịba na ọ nwere there is no basis for Nigerian unity ya bụ na ndị tiri na-ebefe akwa na ndị bebetọọ na IDP camp ọgwọ ibe mwute kama na faso wee tọọ fe nwata ji wee ya bụ nwata ji wee lachakwa eze hmm? na ife na-emezi kịta bụ na ndị a niile so wee kweta ife Ahmadu na akọlọfa na asịba one notch ebidogo họpụta ghọtara na e, egbe na egbe dị iche to na ọ dị mma na kpọtọkpọtọ na-agba n'iru efi ha pụtazie ka onye ọbụla were ilie wee gụọ ezi ọnụ ma ndị ivi ma ndị idoma ma ndị miriam ma ndị niile nọ na middle belt na-asị na igbo bụ nsogbu ha na-afụgo na ekweghị dị ka ha tụnye ọnụ n'okwu mm-hmm. ma ya bụ ozi a na-ekwuru ekwu maka na e, mgbe anyị ji nara ha ọnụ tuge na ọnwụ ndị be anyị mgbe a ka ihe eji na ebe ọnụ elu zikwa ụlọkwu ebe agwagidekwa nwa amadi ọnụ ozi a dị ka nwa okwuru ah. n'agbanyeghị na ụmụnne ahara nọ n'ebe afọ ọ bịa onye iru egwalụ inene ife niile egosiri onwere onye iru egwalụ nwere onye si mba na o nwere ka ife a dị ife a na-amezi bụ nya nwoke ya nọzi anị ya nọzi anị na ife a karịa kedu ụdị mba dị ife afọ ya ọkwado emụ na-akpuchi ọnụ ka ndị Fulani kụziri ndị Naijiria maka na mgbe ha na-ewu Igbo wogide Igbo wogide Igbo onye ọbụla na na-abụ na-achịchịchịchịchịchị achị olugbo na omume ya agha abịapụtago ha anyị nwanọzi tidonluk ma ejela eje ma ejegha eje anyị nọ na onye nwa m ajụrụ ajụ na anyị nwa nọzi na mgbe ha nwapụta ibe anyị eme Naijiria maka na Igbo na 1967 ka anyị kwuru ibe anyị eme Naijiria eso m na ndị amụrụ ndị bụ ndị ọsọ ndụ adị m arọ ise onye bido nyabụ agha nto na Biafra mana Naijiria anyị chighatazi ka 1970 dị iche anọ dịka ọ n'ebe anyị kwu maka eso na ndị na mgbe m anụ ka ụmụaka na-agụ egwu na-asị kama awụsa ga-achị anyị kee n'ụwa gbawa ọ dịka ebe a nọzi kịta maka na fachibagoro n'ụwa nwa ọdọzụkwọ ka ọ dịkwakwa obibi ya na ebe anyị na-ayị ụmụnne anyị niile ndị ka anyị na-abụ ndị agbata obi ndị pụrụ jee estaka. tupu ndị Igbo na Ujufa etufa e si enye aka na middle belt afọ tụkwana etu Fulani si wee jide ife niile TV ji wee bụrụ mmadụ ndị so wee nụ ọgụ afọ wee jideba wee gburie n'amị <clears throat> wee welụfa aka kpajichechasịa kpajichesịa hụsa mana ọfenwa nwere nzukọ asị atụọla ọmalụ ọmalụ onye mara asụ ya ọnụ ikwe onye amaghị asụ ya sụọ n'anị ọkwụkọra m ịma maazị odelu gị ife ị na-ekwu kwụ um, na o ụbọchị eji mba wee na ibe chee maka ụbọchị nke mana ya bụ ife gakwala ụzọ na maka na ndị ahụ niile nọ na chemba ma ndị Yoruba ma ndị Igbo ma ndị ụzọ ọzọ ma ndị ekwu emeghị ha ọnụ o nwekwanu nwoke onye Jaman na onye German Lutheran pastọ Martin Niemöller o nwere poem odelu etili na Holocaust Museum ọ bụrụ na ntapi ya n'oyibo o nwere ka ọ ga-adị ka nkwuhe n'Igbo ọ na-ekwu na ụbọchị ha bịalụ maka ndị TV ya mechie ọnụ maka na ya wụrụ onye TV abịa maka ndị nọ ofesi ya mechie ọnụ maka na ya nọrọ ofesi abịa maka ndị Yoruba ya mechie ọnụ na ya wụrụ onye Yoruba achọ chọba ndị Igbo o mechie ọnụ ọhụrụ ndị Igbo mana ụbọchị abịazighị maka nyanwa ọbụghịzi na onye fọrọ ya ekwuru ya so ọkwọ n'ife a anyị nwa gba nkịtị maka na ka a na-eme onye a ọkwa etu ahụ ọ dị ka ọ dị oke ka ọ ga-adị ọgị ehm, maazị oke ihe ị na-ekwu n'eziokwu mana ọ rụtụkwara aka n'ihe maazị ka anọya na-ekwu n'ihi na ọ ya ka Igbo ji asị na ọkụkọ ọhụrụ ebe a na-ayọ ọkwa na-achị ya ọchị hmm. Mhm. achọwara ihe a na-aya aya ma ahụ ya ọkpa ayawa ọkụkọ mana ọkpa ndị Igbo bụ ọkpa iburu e ụzọ yawa tupu ayawa ọwụrụzie ndị Biram na Jos na ndị TV na Benue ka a na-aya ugbu a ọba ohukwala ndị Yoruba n'ihe anyị hụrụ n'Oyo steeti ịta Ọyọ gbasara onye ihu gbasa onye azụ ọ ya ihe m nọ na-ekwu okwu ya kemgbe mana iji buru ụka gaa n'ihu n'ihi na anyị chọrọ ka anyị bubata ya otu o si metụta anyị nwa bụ ndị bi na ọwụwa anyanwụ Naijiria n'ihi na ka a na-ekwu diaspora diaspora ọtụtụ mpaghara abụrụ na mpaghara Naijiria ndị nwere ndị nọ na mba karịchaa bụ ndị Igbo ọ dị ka ndị ka ọ dị ugbu a ihe anyị ghọtara na ndị Igbo abịa na town union na ihe gbasara njikọta ndị ya na-akpọ town union ha nwere nghọta n'ihe gbasara mmekọrịta ndị nọ n'ụlọ na ndị nọ na mba mana ihe anyị na-agbabeghị mbọ ya wụ inwe inwe njikọ na ọgbakọ a coordinated region block ebe a ga-esi wee ndị nọ na mba na ndị n'ụlọ ka a na-enwe ezi nghọta na ezi mmekọrịta maka ọdịmma nke ndị Igbo na ọwụwa anyanwụ Naijiria maazị Ejike iwetala okwu a ebe ebe m chọrọ ka kpaa ya n'ihi na otu ihe na-eme anyị wụ na obodo emeele ihe na-eme na Naijiria obodo ahụ emeele oge niile anyị na-ele anya n'azụ n'uche m ole mgbe ị ga-ebido lewe anya n'ihu ama m na ahụrụ otu nwa amadi onye Igbo obi Europe ebe ọ oh, Belgium nwa m obi gara gosi onyonyo na-asị legode mbasi Naijiria na ihe ebe ahụ ewere nwa amadi ya jụ na ọ gaghị Naijiria ọ chọrọ ịla ị gaghị ala mm-hmm. o paspọtụ ekechie ya e, e hmm? chee na ha na-emegide mmụọ na-ajụ anyị nwa wuo ndị niile bi n'ofesi anyị lelechaa ihe a anyị fefee isi lakpuo embasi Naijiria na Amerịka bụ bi na Amerịka ọ bụrụ na ndị na-arụ ebe ahụ akpagha agwa otu kwesịrị ekwesị anyị niile wu ndị Naijiria elee ihe anyị ji agba ha nkịtị elee ihe anyị ji agba ha nkịtị ile anya ka m wetakwa ihe ọzọ enweele mgbe a kpọrọ nna ya nwodo bụ onye isi ọha na eze kpọbata ya na Amerịka agba izu gbachie izu gwa a ga-akwado gị ọwụrụ ego ihe ọ bụla ị chọrọ a ga-eme ihe anyị chọrọ bụ ka ịchịkọta e Igbo niile ụwa niile ka anyị nwee ọnụ na-awụhụ gọọmenti gịnị tụrụ ya ụjọ maka abịa ka alachighakwa ihe njụjụ elee ihe mere spika o ji ọchọhụ ka onye enyi m akwụ okwu maka na anaghị ekpuchi afọ ime arụrụ ala akarịala n'obodo ahụ bụ Naijiria ihe o ji ka na-eme bụ maka anyịnwa gbara nkịtị asịghị m mmadụ asịghị m ọgụ ma o ruo onye mgbe anyị ga-ebido nara ekike sị anyị sowuru mmadụ e nwere otu esi eme ihe ile anya obodo niile onye bata embasi akwanyere ya ugwu ka mmadụ anyị nwabata n'embasi obodo anyị a na-eme anyị ka ayawa n'ọhịa ego eji akwụ ụlọ ụgwọ ele anya ọ bi diaspora na-atụ ego ahụ Uche m n'uche m eh, nwa amadi Chigozie eh, m e, e, e, ewekwala iwe ma nkwujọ ọ dị m ka a younger generation maka gị eziokwu ebiri m n'uche m orole mgbe anyị ga-alaba anyị sogburu ihe na-enye nsogbu na Naịjirịa kpọta ụmụazị 30s 40s daa gaa n'ule gbakọnụ ma isi Yoruba isi Igbo isi ee e, e, nke ọbụla isi na Naijiria bụ ndị kwetere na ọganihu Naijiria oge ole mgbe ụlọ ga-achịkọta onwe ụlọ ọnụ jikọta onwe ụlọ, nke wụ na anyị achọghị ma ihu ma ụnụ na ego ụnụ na akụ na ụba ụnụ achọghị mma dịka otu ndị ensaz si bido lee ka anyị chọrọ ka obodo dị ebido bido bido kwuchiwe ya ike ka ebido gbanwewe bido na embasizi Naijiria ebe ọ bụla ha nọ n'ụwa chi ebe ahụ mara ka e ga-esi bata Naijiria wee gaa kene ndị arụrụ ala ka ndị mmadụ kuo ume ọ uche ọkammụta eh, eh, Chieke ihe a eh, maazị Ejike na-ekwu ah, ọ gbara ọkpụrụkpụ mana isiokwu awụ olee na ohe eme nwoke biri mana ekwuchakwa dịka ajụjụ m jụrụ owe ele ụzọ usoro otu maọbụ abụọ maọbụ atọ enwere ike isi tinye okwu ọnụ maka ọdịmma ụmụnne anyị anyị nwabụ ndị isi mpaghara ọwụwa anyanwụ Naijiria Dị ka maazị ọbasichiri siri kwuo okwu akawala ọnụ ruo ebe ọ na-emetụ anyị ebe anyị nwekwara n'ike n'ihi na afụli anyị agwala anyị na onwe anyị abaghị uru n'obodo ahụ ejila aha ya na omume ji anyị anọ n'okwu ji anyị anọ ụzọ niile dịka ga-asị na agbara anya ọgwụ mmadụ na-eji ebe a na-akpọ ya onye nka na onye ọjọọ ka mmanụ etu ị ga-esi mara mgbe ahịa ụwa gaferela gị ga-agụ haba etu ọ dị gị marakwa na ihe ị ga-eme anaghị egburu bụbarara ewu ọhịa ndị Igbo na-ebe anyị na bụbarara ewu ka ọ dị ugbu Um, dịka Maazị uh, Ejike jiri kwuo echeghụ m na aga m ekweta ịnara ụta na ihe na-eme na obodo ahụ maka kamgbe m pụtara ụwa hụta ihe ekwure m ya kamgbe m siri mara ihe si na ihe na-eme ebe adịghị mma mana asị na ahụ ekwughị megidere okenye ekwuokwa na-emeghị megidere nwata anyị ekwuola ama anyị were egbe ga-abụ ihe ị ga-eme ga-ekwugodinu nke we okwu anyị ekwuola na-ekwukwa ụzọ ịga n'ihu ụkọchukwu dịka ị kwuru ụzọ ịga n'ihu owe na a ga-amara amara ga-agba izu a ga-amara amara ga-agba ya izu kpọkọta onwe anyị kpọkọta onwe anyị kpọọla onwe anyị adụmadụ etu esi eme ihe ụwa mara na ebido na-egbubi osisi ụkwa na-azọgide ya ụkwụ na-ekebego ya ndị nwe obodo ekego obodo a anya na-ele ha ma gana ajụ ebe ị ga-ajụ mgbe ka na ihe ebe ga-ajụ mgbe ka ma isi ala gụba ebe ala Igbo kedu ihe dị anya gịnị achị na Pọl ka onye jụrụ ndị Galatia sị gịnị riri ha obi gịnị riri ndị Igbo anyị obi na agaghị ama na mmiri adụla anyị n'imi na-achị anyị rugbuo anyị gbasara obodo niile ibe niile anyị mewe mit mewe nzukọ olu anya na-alọ olu anya na-alọ enweghị onye kara nke ibe ya gị onye ga-ege ntị mara na o nwere onye onye kwuru nwata ụzọ chire nri na-enwe ọgbakọrọ ite kacha ka uh, ụkọchukwu jiri nọrọ onye gụrụ uh, uh, akara ya na ụzọ ochiri too ga-ama na o nwere ihe ọ mara na karịa ọtụtụ mmadụ nwere ihe maazị ejikọba si mara karịa a ga atụ nwere ike anaghị ọmarala nwere he okechukwu mara a Ụkwa nke m onwe a ọ ṅaala magị nọrọ ebe ndị be anyị nọ onye ọbụla mhacha otu onye ọla ma ha ihe otu ikwu onye asị gị ka ya kwuo ikwuchara ikwu enyi na-ekwu anaghị ga ntị ọ na-eche mgbe i ka o kwuo nke ya jụọ gị ikwuchala ikwụsịgo ikwụsịgo ya ekwube nke ya ripiti ka anyị kwuru ekwu kama anyị ga-ewere amamihe Chukwu nyere anyị ka anyị ghara egwu ka anyị ghara egwu maka ihe bịala anya ngwụrụ mmadụ ka anyị ghara egwu ka anyị nwee ike baa n'ụlọ gbalụ onwe anyị tụọ adụmadụ ka anyị ga-esi adị ndụ ihe m chọrọ ikwu nzukọ nzukọ nzukọ ịdị n'otu na ịgba izu ọwụ ihe anyị ọwụ ihe dị anyị mkpa ugbu a onye na-akọkwa ihe gbasara ndị ọzọ ọwa anyị nwa onwe anyị elee ha anyị ga-eme iji ede ntị dịka abụ abụ ịma na izu ụka gara aga mgbe anyị nọ na-akpa nkata ewerela m akpa ala okwu ndị Igbo ji iwepụtara oge a lụrụ agha Biafra mm-hmm. asị na egbe atịlarị ndị Naijiria na-ada kpụrapụkparapụ obodo ma na-akọwa na ka ọ dị ugbu a ndị ka na-eche na agha ga-ada na Naijiria efuola ụnụ ka nọ n'ụra n'ihi na ka ọ dị ugbu a Naijiria nọ n'agha anyị nọ na kwarapụ kwarapụ ihe mere ndị mmadụ ọjijide ndị mmadụ ka alụwabeghị agha n'ihi na anụbela unu dum mana o teghị kwarapụ kwarapụ nọ na dịka maazị eh, ọkammụta Chika ejiri kwuo n'isi mbido n'okwu gị mbọ isi ọ bụrụ na ihe e mere ndị Benue maazị odelugaru rụtụkwa ya aka ihe a na-agwa anyị ugbu a na ụlọ esoghịsi ya bụ ihe ahụ jeso kwuru na Baịbụl si lee n'ụlọ ọ bụrụ na e nwere ike mee ihe ọhịa dị ndụ otu a mgba, ụbọchị ka dị mma kedụkwanụ mgba ọ kpọnwụrụ akpọnwụ ya bụ na ndị chere na anyị ka nọ na ọgụ ka ga na-ada ada bụ na-echezina n'ihi na Naijiria abana we are in a very serious war situation ka m na-asụọ ya n'asụsụ oyibo maka ndị ga-anụ ya Naijiria is in a war situation right now mana ọwụ ya wụ n'ihi na ọwụ nghọta n'ihi na ihe nwoke a kwuru dịka m ji si ọ bụghị ihe o kwuru abụghị ihe nụ ya n'uche dịka otu onye mhm. ihe o kwuru ihe hawa na-eche ndị abụrụ ya ndị agbarala izu dịka anyị mhm. unu chetara na mgbe anyị nọ na-akpa nkata ihe gbasara ndị nọ na chiefs of security agbatụrụ ewetụrụ ọnọdụ ha ndị agha na ndị polisi na-awụli elu na-awụli elu anọkọtazia sị na onye isi obodo bụ Muhammadu Buhari ọ pụtaziri ha ka ha bụrụ ha na-akpọ ambasado at E ewepụtara m intelijens analisis ebe a gwa ụnụ na ihe awụ ndị ihe eji wepụ ha abụghị ka ewepụ ha n'ihi na ha anaghị ha amaghị ha na ihe eji wepụ ha ka a ha izipụ ha ka ha bụrụ ndị ga na-ahazi na-agbazi ihe gbasara the Fulani agenda in West Africa hmm. oteghị m kwuchara ya onye isi n'izu ọzọ na abịa m okwu ahụ n'ikora onye isi oche senet. oge elebachara okwu ụmụ ndị mmadụ ole ma ole ndị anya na ya na-agba onye isi obodo ka ezipụ ndị a ka ha ga ndị ga-anọchite anya anyị na mpaghara obodo ndị ọzọ nọ na West Africa mhm. unu chetara na edere m ọkammụta Chike mụ na gị kọrọ akụkọ ihe a ọtụtụ ya na onye echekwala na ihe a bụ ihe maazị Wuse kwuru na-amaghị ama na maọbụ aghọta ya mhm. aghọta ndị na-akọwa ihe a those a are interpreting it as ignorance this is no ignorance ihe abụghị amaghị ama ihe a bụ nkata akpara akpa mhm. nkata akparakpa n'ihi na ile anya n'ihe mere na EndSARS ọ bụ ndị Naijiria nọ na mba nyere aka ndị ntorobịa aka haziere ha otu ha si eme mgbe ndị Central Bank jiri eh, ụlọ ego nkịtị bịara ijiri gbachie ụzọ esi ewebata ego e, ewebata bitcoin mm-hmm. ọ tụrụ ụlọ anya n'oteis aka Central Bank agwa anyị na bitcoin abụghịzi legal tender mm-hmm. ọwụ diaspora ọ tụrụ anyị anya dote ya aka ka na-ekwu ihe a agwa anyị na ndị nọ na mba enweghịzi ọnụ okwu n'ihe na-eme na Naịjirịa mm-hmm. ihe a bụ mkpana mkparịta ụka akpara akpa na-achọ ka emechie soshal midia na-elu bụ na nkata anyị na-akpa bụ ibe a ga-akpasi ike maka ndị o kwesịrị na anyị ga-alụtụ aka uru ndị bi na mba ofesi na-aba n'obodo unu amazi unu amalụ na kamgbe echi na ọ bụkwa ndị ụmụ Igbo ụfọdụ na ụmụ Afrịka ụfọdụ agba n'oru bịalụ mba Amerịka wee si mba Amerịka wee natakwa wee bata Sierra Leone bata mba Liberia ọfanwa tụkwụ wee nụ ọgụ na mbido wee ịfụ na mkpagbu ndị Europia na-akpagbu anyị na anyị si n'aka fapụta etu nwa maka na ị na-anya n'ọba ije pajelu wee bụrụ wee nata na Freetown ka eji wee meghe Furabe kọleji ya bụ Furabe College so n'ebe iwe jere akwụkwọ tupu ọ bịa Amerịka wee jee Lincoln ọ bụ na afọ kapasikwa wee gbazie mmadụ dịka Nkrumah wee bịa mmadụ dịka Du bụ nwa isi ojii amụrụ na Amerịka wee soro nata ewee gbaba izu ibe a ga-eme ndị dike etu agwa ka ọ dị mgbe a nụrụ agha Biafra ọtụtụ ụmụaka be anyị bụ ndị na-eje akwụkwọ ọgwụva nọ na-ete egwu na ọtụtụ obodo na-eme ife dị iche iche wee na-ayọkọ osikapa ma tomato ma mmiri ewenata ka ụdị anyị nwebe ụmụaka wee nwee ife na-agha n'agha mgbe kọwaa na ndị otu e kabara ya agụụ ịtụ a ka ọ dị ndị China ịtụ a ka ọ dị ndị na ọ na-aka mma ka anyị kpatuo ibe a n'ikoro maka na ọ dị mkpa na n'ala Igbo a sị na njepụ amaka ndị Igbo ada akọ ndị jepụrụ ejepụ ọnụ ma ji anya isi maka na isi na njepụ amaka maka na onye jele onye ije ka onye isi awọ obi mm-hmm. Igbo na-ekwu maka na dịka um, mmụta Chika kwu ka ịma nke ịma nke ọzọ na etu Igbo si ekwukwa n'okwu bụ nọọ na ifekwu ife akwụdebie na nwere mgbe ọbụla akọ na uche onye ọbụla adịrọ mkpa mana ofu ife bụ ife mwute dịka maazị Ọbasisi wee lụta ya aka na kamgbe ndị Igbo ji wee pụta na mba nke Amerika mana Europe jekwue na West Africa ma Afrịka niile kịta ndị Igbo ejegbugo Asia na-eje Ọstrelia onwenuo ofu onye ndị isi ndị Igbo pụtasị ka ajụkenes ụmụnne ya hmm? gọvanọ Obianọ na-abịa ebe a nụnwa na Piona na Texas ọ hmm? eh, bụrụ pati ọtụa hmm. ma na ese ya ka ndị be unu si nọlụ ihe m na-enezi anya bụ kịta bụ ka m fụ ife gọvanọ Benue ga-ekwu maka etu isi wee bụrụ na ndị bepa bi na mba ofesi jụla ajụjụ na-ekwere ka mmanya ọnụ n'okwu maka kịta ka a ga-eji ma oke na-abụ nke bụ mbe na-abụ nke bụ oke mana ajụjụ anyị na-ajụ ndị Igbo unu afụlụ ụmụnne unu bụ na mba asị ndị a na-enye nsogbu unu afụ ụfa dịka ndị unu ga-eji rụọ ọrụ dị ụfa maka na ọtụtụ n'ime ha fụrụ anyị dịka na-asị mba unu nọ n'obodo oyibo anọ ịfụrụ asụsụ spika so ọ sị na unu na kọmfọt <laughs> onye nwe kọmfọt anyị ọ dịka ibe ọ na-ekwuru bụ nọadị atọrọ ha ute ọ marọ nọọ ajọ ọchịchị ha na-achị na Naijiria ka ụfọdụ ụmụ Naijiria na-anwụ na ọ na na Mediterranean ndị na-ada na mmiri ọbụ ndị anwụ na-achagbu na Sahara Desert ọtụtụ n'ime anyị n'ebe a ọ na-amaka mmadụ ịnọba onye ọzọ chepụta si na onye anọ na kọmfọt na enye ka ọ raka ize ụdị ndị a ka ọ ga-agba obi obodo oyibo ịkpọpụtakanye ya n'ụzọ ịnụ akwụọtago mm-hmm. amụghị aghọtara mana ndị ọdị Igbo ka ọ dịrị ọ dịka iji e afụfụ anyị isi e ekwu ya bụ na tupu anyị ebido ikoro mụ na um, mụ na ọkammụta na-akọ akọ nwee na-akọrị akụkọ nnụrụ ebe ndị Igbo na-akọ ka ha si esi obodo oyibo ebunata afịa ofu onye wee na-akọ na a na-awe ya bunata afịa anaghị ego na pọt ya kwụchi ife ya kwesịrị ikwu anaghị ego mmachi akpa ọkwa na ya ndị kọstọm echechikwa ya n'ụzọ nagide ya ego n'ife meziri na afịa ji 2 milion wee zụ na ife ji gbapụta ya wụ 6 milion onye ọzọ sịa ee ọ nafela anafe na 6 milion na nya nwakwụrụ 20 onye ọzọ si ahụ ụsọ 20 ka ọ kwụrụ na ya nwakwu 50 milion wee gbapụta nke ọ dịka iji akwụkwọ anyị isi ama m na ndị bụ ụzọ ekwu otu na baịbụl mana ana m ada ekwu na ndị be anyị na laik akụkọ ilo na akụkọ baịbụl so ka m kọọrọ ụnụ maka akụkọ efe enyi isi ọkammụta Echieke na-asị na Pọl na-agwa ndị Galicia na-ajụ ha ọ gịnị na-alụ ụlọ uche jemes nwanne Jizọs wee deelụ jekwana ide akwụkwọ deelu ndị be ha nọ na mgbasa ya ndị dayaspora a na-agba afa deelu ha akwụkwọ na nke eji afa e wee gba na-akpọ James chapta 1 verse 1 ogburu ụzọ kene ha na chapta 2 ọ sị ha ha gụọ ya ọṅụ na ọ bụrụ na ha daba na ọnwụnwa dị iche iche mmadụ na nwa pụta ọnwụnwa ahụ na-enye ha ntachi obi hmm. anyị nwanwe ndị Igbo jizie ntachi obi na afụfụ n'anya isi mana ọrụ ibe ọ gwara ha ha na vas 4 ya na ntachi obi ahụ ka o wee lụpụta ezigbo ọrụ n'ime ha ha wee tozuo dịkwa mma hmm. ka ha wee wụrụ ndị ọ nweghị ife fọdụrụ na ha enweghị ife ọpụta bụ na ntachi obi anyị na afụfụ anyị kwesịrị ịmụ ịmụgosi anyị akọ mm-hmm. ka anyị wee malụ etu anyị ga-esi wee gbanwee ọnọdụ mana ijirizie anyị kwụsịzie na ntachi obi na afụfụ kekwanụ maka akọ na uche si ya ị jụọ m anyị nwa nọ n'ofesi anyị achọpụtago mmalụ na ego anyị dị mkpa n'obodo ahụ bụ Naijiria ihe bụ nnọọ ụmụnna anyị n'ala Igbo maka na ụfọdụ ikwu eziokwu ndị anyị na-akpọ ụmụnne chee na anyị kụrụ osisi na-amịta ego ha amarala na ụlọ ada anata ha makwanụ na be ụnụ dị ụnụ mma so unu wụzi akpa ego onye wụrụ ekwentị ọ gị gwa gị ka nsogbu si wee wụrụ ife juru ebe niile gwa gị na agụụ egbuo mmalụ na ọ ga-emetụ gị n'obi wee wepụta ego zije ọsị fọrọnụ onye nzuzu ọ sị na ụnụ gafezie banye hakwa n'ụgbọelu gafere ofesi uche unu ji wuru ndị Igbo a naanị iyi ha nwee werezie unu wee na-agba bọọlụ ama m na ọ hụrụ etu a ka ọ dị ebe niile mana o nwere ndị na-akpọ m ndị amara ndị mụ na ha masị ọsọ n'ụlọ akwụkwọ onye kpọọ m ọgwa m akpa ego onye m na-ebunye ọ dịzie ka ha nwazipụrụ m ka nje kpatara ha ego ma ọ bụ na m enwere ụmụazị nna azụ ma ọ bụ na o nwere afụfụ nna ma ọ bụ na afụfụ nna ata dị mgbo na ntachi obi ahụ afụfụ ahụ na-enye m na m kwesịrị iji anyị isi achọrọzi m iwe akpa ego ihe m na-ekwu bụ na ee o nwere ihe na-emetụ m n'obi mma na-etinye ego na ya mana ebe onye bi ka ọ na-awachi oge eruo na anyị bi ofesi ga-atụkọta isi ọnụ gbaa izu malụ ka anyị ga-esi hazie ego anyị jiri nwayọọ mebịa ọ bụrụ na ị na-ezijebu 10 dollars every month bido zijebe 90 ọ ga-abụ tupu aha agwụ ọ gbadaruo sọsọ 10 dollars every month 90 ahụ fọzuru na ya anyị etikọsịa ya ọnụ ọ ga-abụzi mgbe ndị Naijiria ga-asị anyị odonu na ya ga-afụzi remitans ahụ o nwere ka unu ga-esi ahịa agwọ ahịa ife ọ ga-abụ eme ya bụ ego gbara ọkpụrụkpụ na remitans kịta ewee rute na ife a ga-eji ewee lụ ụdị izu ahụ ka anyị kwesịrị ị na mana ihe ọ ga-eji ya arụ ịkpụ ụdị nkata ahụ gbaa ozi izu ahụ bụ na ihe anyị na-eme dị njọ karịrị nke ha maka na ndị nọ na Legos, ndị bi na Legọs rapụrụ ana Igbo bụ ndị Igbo ha na-atụ ndị gọvanọ nọ na steeti ana Igbo ha bi na ya na-eme ha etu a onye onye House of Reps si eme anyị nwa n'ofesi a na-eme ha ka ha wuo ndị ndị bụ mbi ọzọ na ha metinwu ọnụ n'okwu ife na-eme na Anambra steeti ọrụkwọ na ha adịghị enwe ike itinye ọnụ n'ife na-eme na Lagos steeti maka na a ga-agwa ha na ha wụrụ ndije mm-hmm. mana olukwu Anambra steeti amaekwu ya ka o tinye ọnụ na be ya ọ na-adịzi mma ka ọzi onye Igbo kwuru onye Imo steeti na Anambra amaekwu ya ka o tinye ọnụ n'okwu n'ala Igbo maka na obi n'akụkụ bụrụ agbata obi mm-hmm. ya bụ ife ọ mma anyị ga-egbu ụzọ chegharịa etu anyị si eme ọ ga-abụ ụdị ife a mere iwe nwee n'ọnụokwu okwu ị ga-ejisi onye ọzọ dị ọ na-eme adụrụ ọha ncha akwụegodo anyị bi obodo oyibo na-eme nzukọ ogbe na-eme nzukọ taụn union ụna onwenanụ ka ndị Ọnịcha na ndị Nnewi bikwa nso ka ndị obosi nọ n'etiti ya tisi oo ka anyị kpakịnị ka ọ ga-esi dị mma na ogige agha o nụ maka na ndị Nnewi chọrọ nke Nnewi ndị Obosi chọrọ nke Obosi ndị Ọnịcha chọrọ nke Ọnịcha mgbe anyị bidoro kọsịwa anyanwụ mmamịrị ọnụ agbawa n'ụfụfụ Igbo ndị ọma na ego anyị ntị a sị ajụwa nkwụ kapịwa ọnụ mgbe ofu eruola n'eziokwu eziokwu a sị na ọ kwere omume anyị nwere ike ịkpara nkata ọtụtụ ihe ka nọ ya eleghị anya n'izu na-abịa abịa ọ ga ọ ike bụrụ na anyị ga-atụnye tupu ihe ọnụ n'ihi na ọtụtụ ihe anyị kwesịrị ịrụtụ aka ma nke ịjụ onwe anyị ajụjụ ndị nọ n'ụlọ olee otu ha kwesịrị isi ghọta dịka ihe na-eme na mba ndị ọzọ maọbụ India maọbụ China maọbụ Israel maọbụ uh, Poland na ndị nọ ebe dị iche iche ma ọbụla dị South Africa ndị soronye aka lụọ ọgụ megide apartheid ha jiri nwere onwe ha ọtụtụ n'ime ha bụrụkwanụ ndị nọ na South Africa mm-hmm. ọwụ dịka maazị Okejiri kwuo ọ bụrụ na anyị ghọta onye mara ihe ọ chọrọ mara ebe ọ na-eje gị mara ndị gị na ha so gị mara ndị ahụ gị na ha so gị na ya enwe ike gbakọ ọnụ ihe ọma ọgbụ ọtụtụ hmm. ụka dị n'ihe a mana ka ọ dị ugbu a oge anyị akụwala prapụ prapụ nke na aga m etinyezi ya n'aka tighachi ya n'aka maazị oke ụkọchukwu ka o nwee ike jikọọla anyị okwu a n'ọnụ igbo bụ igbo daalụ ụkọchukwu daalụkwa anyị kwuchala ihe niile a ga-ekwu ogologo oge anyị tụrụ ọnụ ka mgbede ụnụ fụrụ ihe anyị gosiri ụnụ nụrụ nkata anyị bara ihe dịzi mma bụ kedu onye ọbụla iji ụmụ ya kedu ihe anyị ga-eme izu one na one gara aga ekwuru m sị na ajụjụ dịịrị onye mgbe ọbụla bụ ịjụ edela anyị bụ ndị Igbo ka idele ndị na-emegide anyị ụnụ afụna na ndị na-emegide anyị dị ọtụtụ ma ị nọ n'ụlọ ma ị nọ n'Igbo ma ị nọ n'olu ya bụ ihe gbasara gị kedu ka ihe na-eme n'Igbo na-ide gị mba kedu ka ụmụnne gị ma ha nọ n'ụlọ ma ha nọ na mba ma ha jebere ozi kedu ka mmekọ ụlọ dị ọ dị mma na anyị nwere ndị isi awọ ọ dịkwana mma na anyị nwere ndị njenje maka na onye nje nje ga-afụ kpọbata onye isi awọ enye aka hazie ya ka ọ dị ka esi ikwu ya mana ihe ka mkpa bụ na gị onwe gị na ezinụlọ gị na ndị enyi gị na-akpa nkata ọ bụrụ na o nwere onye ịma ihe anyị na-ekwu ga-adị mma ka ọnụ maka ya mana ịma na ọnụbeghị mee ka ọ fụ ebe ya ozi dị na Facebook na Igbo Heritage Institute ọ bụkwanụ na ị nwere pọdkast ebe ọ bụla ị na-enweta pọdkast chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ana m ekene ụlọ aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka tata bụ ọkammụta Chieke ihe jiri ka biko kene ndị be anyị anyị ga-anụ ọnụ gị ma iwepụ <laughs> ndewenu ụmụnne m ndewenu ihe ahụ ihe dị anyị ka anyị na-emekwa ahụ anyị ga-eridebe Chukwu Chukwu okike adịghị amadewela anyị anyị agaghị agwụcha ndewo maazị ejikeme ọgasị bụ Chineke nye anyị amamihe ka anyị hụ otu anyị ga-eji zọrọ isi ọnwa anyị maazị Kanayo Odeluga Igbo ụbọchị nta ka anyị chịkwa na Owele nchi na ụkọchukwu Austin Ọkigbo Bịa zere onye ihu mma onye azụ bụ azụ anyị na-asị ụnụ ka chi ụbọchị nta ka anyị chọọ ọnụ na Weleji